ndị Rom isi nke iri na ise ma anyị onwe anyị bụ ndị nwere ike anyị aghaghị ịbụ adịghị ike niile nke ndị na-enweghị ike na anyị ghara ime ihe na-atọ onwe anyị ụtọ onye ọbụla n'etiti anyị ya mee ihe ga-atọ onye agbata obi ya ụtọ iwetara ya ezi ihe ka ọ wee wulie ya elu dịka ụlọ n'ihi na Kraịst anyị emeghịkwa ihe tọrọ onwe ya ụtọ kama dịka edeworo ya n'akwụkwọ nsọ ịta ụta niile nke ndị na-ata gị ụta dakwasịrị m n'ihi na kahara bụ ihe edere n'akwụkwọ nsọ n'oge gara aga edere ha izi anyị ihe ka anyị e wee were ntachi obi na nkasi obi nke ihe niile e deworo n'akwụkwọ nsọ gwuo olileanya maka Chineke nke ntachi obi na nke nkasi obi nye unu ka unu tụkwasị uche n'otu ihe ahụ n'etiti onwe unu dịka kraịst jizọs si chọọ ka unu wee ji otu obi jikwa otu olu na-enye chineke na nna nke onye nwanyị jizọs kraịst otuto n'ihi ya na-akpọbatanụ ibe unu dịka kraịst anyị kpọbatakwara unu ka e wee nye chineke otuto n'ihi na asị m na emewo kraịst ka ọ bụrụ onye na-ejere obibi ugwu ozi n'ihi eziokwu chineke ka ọ wee mee ka nkwa niile ekwere nna anyị ha guzosie ike ka ndị mba ọzọ wee nye kwa Chineke otuto n'ihi ebere ya dị ka e deworo ya n'akwụkwọ nsọ sị n'ihi nke a ka m ga-ekwupụta gị n'etiti mba niile aha gị ka m ga-abụkukwa abụ ọma ọzọkwa ọ sị unu mba ọzọ soronụ ndị ya nwee obi ụtọ ọzọkwa toonu onye nwe anyị mba niile ka ndị niile dị iche iche na-ajakwa ya ọzọkwa Aịzaya sị mkpọrọgwụ ahụ nke Jesi ga-adị na onye ahụ nke na ebiri ịbụ onye isi mba niile onye ahụ ka ndị mba ọzọ ga-ele anya ya ma Chineke nke olileanya ahụ mejuo unu n'ọṅụ niile na udo niile n'ikwe ekwe ka unu wee webiga olileanya ahụ oke n'ike mmụọ nsọ ma emewo m ka m kwenye ụmụnna m ọbụna mụ onwe m ihe banyere unu na unu onwe unu jupụtara n'ịdị mma na-emejuokwa unu n'ihe ọmụma niile na unu pụkwara ịdụrịta onwe unu ọdụ ma ejikarịrị m anya ike degara unu akwụkwọ n'otu akụkụ dịka ọ bụ ichetara unu ọzọ n'ihi amara nke Chineke nyere m ka m wee bụrụ onye na-efe kraịst jizọs ofufe ijekwuru ndị mba ọzọ na-alụkwa ọrụ onye nchụàjà nke ozi ọma chineke ka e wee mee ka iche ndị mba ọzọ n'iru chineke bụrụ ihe a ga-anara nke ọma ebe edoro ya nsọ n'ime mmụọ nsọ ya mere ewere m ịnya isi m n'ime kraịst jizọs n'ihe niile dịrị chineke n'ihi na a ya enwe anya ike ikwu ihe ọbụla bụla ma ọ bụghị n'ihe niile kraịst lụtara site n'aka m ime ka ndị mba ọzọ ṅaa ntị n'okwu na ọlụ n'ike nke ihe ịrịba ama na ọlụ ebube dị iche iche n'ike nke mmụọ nsọ ya mere site na Jerusalem ala nke dị ya gburugburu ruo elerikom ezizuwo m ọma Kraịst ma nke a ka m mere na-ejisi ike izisa ozi ọma ahụ otu a ọ bụghị ebe a kpọrọrị aha kraịst ka m ghara iwu ụlọ n'elu ntọala onye ọzọ kama dịka edeworo ya n'akwụkwọ nsọ ha ga-ahụ bụ ndị aka akọghị akụkọ ya mgbe ọbụla ndị aka anụghịkwa ga-akọta n'ihi nke a egbochikwara m ọtụtụ oge ndị a ịbịakwute unu ma ugbu a ebe m na-enweghị ebe ọbụla n'akụkụ ndị a ọzọ ebe ịbịakwute unu na-agụsikwa m ike ọtụtụ arọ ndị a gara aga mgbe ọbụla m ga-aga Spen n'ihi na ana m ele anya na m ga-ekiri unu mgbe m na-agabiga ana m elekwa anya na unu ga-edupu m n'ije m ịga ebe ahụ ma ọ bụrụ na afọ ga-eburu ụzọ ju m na-arụ unu n'akụkụ ụfọdụ ma ugbu a ka m kwuru aga m Jerusalem ebe m na-ejere ndị nsọ ozi n'ihi na ọ dị Masedonia na Akaya ezi mma inye ndị ogbenye n'etiti ndị nsọ nọ na Jerusalem ihe ụfọdụ ha ga-ewekọ n'ihi na ọ dị ha ezi mma ha bụkwa ndị ji ndị ahụ ụgwọ n'ihi na ha si na ndị mba ọzọ nwekọrọ ihe mmụọ nsọ nke ha ha jikwa ha ụgwọ ife ha ofufe n'ihe nke anụ arụ ya mere mgbe m mezusiri nke a kakwara ha mkpụrụ a akara m ga-esi na nke unu jee Spen ma amatara m na mgbe m bịakwutere unu ọ bụ n'ime ozuzu ngọzi nke Kraịst ka m ga-abịa ma ụmụnna m ewere m onye nwanyị Jizọs Kraịst werekwa ịhụnanya mmụọ nsọ na-arịọ unu unu so m na-agbasi mgba ike n'ekpere unu na-ekpere Chineke n'ihi m ka e wee dọpụta m n'aka ndị na ekwenyeghi ekwenye ndị nọ na Judia ka ije ozi m nke m ji jee Jerusalem wee bụrụkwa ihe ndị nsọ ga-anara nke ọma ka m wee bịakwute unu n'ọṅụ site n'ọchịchọ Chineke ka mụ na unu wee zukọkwa ike maka Chineke nke udo nọnyere unu niile amen